udo na ngọzi nke chineke dịrị unu niile ndị ụmụ igbo ndị na-ege anyị ntị n'oge ugbu a anyịwa bụkwa ụmụnne unu na islam ụmụnne unu na okwukwe ụmụnne unu na ụmụafọ igbo anyị siri nke onye ọbụla chiri ya zara anyị na-akpọ unu okuku n'ụgbakute igwe okwu unu nso n'oge ugbu a ịbịa gị anyị ntị marị nke anyị ji maka ya wee bịa taata anyịwa bụ ụmụnne unu afa m bụ ịsa kristian okonkwo onye enugu steeti nwanne m nwoke mụ na ya nọ ebe anụwa ịkọwatara unu isiokwu nke alukuran ga-agwakwa unu gbasara yawa alhamdulillah afọ mbụ harun muhammad eze ana m ekele unu ndị igbo ndị be anyị jupụtara ụwa niile assalamu alaikum wa rahmatullahi taala wa barakatu otuto na ngozi ka chineke dịrị unu ebe ọbụla unu ka nke ahụ mesịrị anyị na-echetakwara unu na abalị one ma one gara aga anyị na unu na-atụgharị uche n'ihe gbasara okwu nke chineke ozi ọma nke chineke zitere anyị n'akwụkwọ nsọ ya bụ alkuran anyị na-achọ iji ọwa anụwa ọwa dị nsọ ọwa nke eji ebu ọnụ ọwa nke chineke gọziri agọzi ọwa ite iteghete n'afọ ndị muslims nke a na-akpọ ramadan ọwa eji ebu ọnụ ọwa eji agụ kuran wee eji atụgharị uche n'ime okwu nke chineke dị ọwa anụwa bụ ọwa nke chineke ngọzi ya jụrụ dị n'uju ya ọwa nke chineke kedoro ekwensu na agbụ ọwa nke chineke mepere alaeze n'igwe niile wee kpochie ala ọkụ mmụọ ọwa nke chineke yere anyị otu abalị a na-akpọ Lailatul ọwa anụwa anyị na unu na-atụgharị uche oge ọbụla ma ọ kụọ elekere nke abụọ n'ụbọchị ọbụla ka anyị na-agwakwa unu onye gbakwute igwe okwu unu nso ka anyị mara nke anyị ji maka ya taata. tata n'oge gara aga abalị one ma one gara aga anyị na unu ka na-atụgharị uche na isiokwu nke anyị na-akpọ isiokwu mkpughe nke a na-akpọ suratu fatiha isiokwu bụ nke a na-akpọ sura n'onu ndị arab ha bụ mkpughe igodo eji emepe ụzọ ọnụ ụzọ fatia ya bụ ọnụ ụzọ eji emepe ọnụokwu nke chineke na ime kuran ya bụ nke izizi isiokwu nke izizi ewere na akwụkwọ nsọ chineke bụ kuran anyị na ụlọ akpago ihe dị iche iche n'ime isiokwu a anyị agụgo amaokwu nke mbụ nke abụọ nke atọ nke anọ tata anyị ga-ebido nke so nke ikpetemaazụ anyị mere n'oge gara aga nke nya tupu anyị ebido aga m eji ofere a wee chetara ndị gere anyị ntị n'oge gara aga ma ọ bụ ndị na-ege anyị ntị izizi tata ka anyị mee kunu mara ihe anyị megoro n'oge gara aga anyị bidoro na audubillahi mina shetani rojim anyị ga-akpọlite nwanne anyị ka ọ gụọrọ anyị ndị niile nke anyị gabigoro agabi n'oge gara aga na ir-rajim. auzubilhimin shayitonjam bismila hịrahmanịrahm alhamdulilehirọblaramin

nke anụwa bụ ndị nke anyị gwagoro unu ihe chineke na-akụziri anyị n'isiokwu anụwa tupu anyị aga n'iru m ga-akpọlitekwa nwanne anyị nwoke ka ọ gụọrọ anyị suratu fatiha ha ncha mana tupu nke ahụ eme ka m kọwara unu nke ọ gụrụ agụ ọ sịrị audu billahi shetan rojim ana m atinye onwe m n'aka chineke ka ochede m ochede m n'ebe ekwensụ na ọrụ ya dị bismillahi rahman rahim n'afa chineke onye kacha Obioma, onye kacha afọma alhamdulillahi rabbil alamin otito dịrị chineke dịwe n'ụwa niile arrahmani rahim onye kacha afọma onye kacha obi ebere maliki yomidin Eze nke ụbọchị ikpe aka na abudu aka na nasta'in naanị gị na-enweghị onye ọzọ ka anyị na-efe naanị gị na-enweghị onye ọzọ ka anyị na-ayọ enyemaka n'aka gị nke a bụ ibe nkenke ihe nwanne anyị nwoke gụpụtara anyị na unu atụgharịgo uche n'ebe ọ dị n'uju ya n'ihe ihe a niile pụtara maka na otu esi tụgharịa ya ọ bụrụ na akọwara ya ọfụma enwere ike ama mmata ihe ọ pụtara n'asụsụ arab maka na arab na igbo dị iche iche ọ dịrọ mfe iji ọnụokwu nkịtị ofu okwu wee kọwaa ofu okwu nke ọzọ ya kpatara anyị ji eji oge dị ọtụtụ oge wee na-akọwa ihe ọnụokwu ụfọdụ n'ime ihe agụpụtara pụtara mana anyị mere nke a iji wee mee ka ndị nke na-anọrọ n'oge anyị mebiri ya wee ike ịmata ihe gara gabiga m ga-akpọnitekwa nwanne anyị nwoke ka ọ gụọrọ anyị nke fọrọ afọ ka anyị maziri nke a gụrụ agụ na nke fọrọ afọ n'ime isiokwu mkpughe nke a na-akpọ suratu fatia na اهدنا الصراط sirọtọllevina enaeteleihim ọirilimoụ dụbe aleehi m waladụọili smk o chineke duzie anyị na ụzọ gị kwụrụ ọtọ duzie anyị ụzọ ahụ nke eji enweta gị bụ chineke ụzọ nke kwụrụ ọtọ hidna sirotol mustakim anya ụnafụ na suratu fatia na-ekere ụzọ na abụọ nke izizi bụ nke na-akọwara anyị gbasara chineke nke gwara anyị ihe gbasara chineke ọ sịrị Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Arrahmanirrahim. Malik Yomiddin. Ndị a niile bụ ndị na-akọrọ anyị ihe gbasara Chineke. Anyị ga-anachitekwa azụ n'oge na-etere aka ihe unu ihe mkpughe gbasara nke ahụ na-akọrọ anyị ihe gbasara Chineke. Nke abụọ ụzọ nke abụọ dị na isiokwu a bụ nke na-akụziri anyị ka anyị ga-eji wee kpọkwuo Chineke nke nke anyị bidoro ya nke kwuru mbido ya bụ iyi aka na abudu wa iyi aka na stein unu gee ntị fụ ka ọnụokwu a si dị unu afụ na na ọrụ nke chineke na-akpọku ya oku na n'ebe anụwa ọ na-akpọkuzi chineke oku wee na-asị ya naanị gị na-enweghị onye ọzọ ka anyị na-efe naanị gị kwa ka anyị na-ayọ enyemaka ọ ka na-akpọkwa chineke wee sị ya duzie anyị ezi ụzọ nke kwụrụ ọtọ ihidna sirotol mustakim duzie anyị ezi ụzọ nke kwụrụ ọtọ ọtụtụ ihe ka anyị ga-amụta n'ime isiokwu a nke izizi bụ na anyị na-egosikwa n'okwu a na anyị ewere ike ọbụla anyị ewere ebe mgbaba ọbụla anyị ewere ebe ọzọ anyị were ewere dibịa ọzọ anyị were ewere onye were ikike ọzọ anyị ga-agbakwu n'aka ya naanị sọsọ chineke ihe ọbụla chetakwa na nke gara aga isiokwu nke gara aga ọ sị wa ihe aka na stein n'aka gị ka anyị ga na-ayọ enyemaka ọbụla o wee bido e, e, n'ịgwa ya ihe dị na sirotol mustakim duzie anyị ezi ụzọ nke kwụrụ ọtọ ihe o gosi bụ na anyị enwere ike iduziwe onwe anyị ụzọ anyị enwere ike iji ọgụgụ isi anyị na ọmụma ihe nke anyị ma ma ọ bụ oke akwụkwọ nke anyị gụtara ma ọ bụ oke ego nke anyị were ma oke mma nke anyị mara wee mata ihe anyị ga-eji weta anaeze nke chineke berusọsọ chineke duziri anyị ọtụtụ oge ka ndị mmadụ na-apụta ha echekata echiche ha echeta ofu ụzọ jiri aka ha wepụta ụzọ si na ọsọsọ ụzọ bụ ụzọ nke eji eweta chineke ndị muslim bụ ndị kwere ekwe adịghị otu ahụ anyị were okwukwe siri ike na ọ bụ sọsọ chineke bụ onye were ikike igosi anyị ụzọ a ga-eji wee fee ya bụ chukwu ọtụtụ oge ka onye gụkata akwụkwọ gụta ihe ọ dị ya ka ọ gụfega oke o jiri aka ewepụta ụzọ nke ọ dị ya ka ụzọ a bụ ụzọ kwesịrị iji weta chineke mana anyị wakwenyere na o nweghị onye chineke kere eke ga-ama karịa wa bụ chineke maka na ọya kere ụwa onye kere ụwa kacha mara ka ụwa si dị ya kpatara anyị ji ayụ ya n'isiokwu a ka o duzie anyị ụzọ nke ụzọ ọma ya nke kwụrụ ọtọ ihe ọzọ dị na ya bụ na ụzọ a bụ ụzọ kwụrụ ọtọ ọ bụrụ ụzọ gbagọrọ agbagọ nke a na-egosi na ụzọ nke Chineke ga-abụrịrị ụzọ kwụrụ ọtọ ama nji aka azụ wee weta chineke usoro eji ewe efe chineke abụrụ usoro aka azụ ọ usoro kwụrụ ọtọ ị na-akọwata ụzọ nke chineke ị wee na-agwa ndị mmadụ na ọ gbagojuru anya o gosiri na ọ bụrụ ụzọ nke chineke maka na ụzọ chineke bụ ụzọ kwụrụ ọtọ bụ ụzọ kwụrụ ọtọ sirotol mustakim ụzọ kwụrụ ọtọ ihe niile bụ nke nkụzi nke chineke bụ ihe kwụrụ ọtọ n'ahịa na uche mmadụ ya kpata chineke ji wee sị na ọ bụrụ na quran a abụrụ nke chi si n'aka nke chineke ọtụtụ ihe dị iche iche bụ ihe gara na-ama nkwụ ọtọ ga-apụta n'ime ya na ihe kpatara ihe niile ji kwụrụ ọtọ n'okwu nke chineke dị n'ime quran wee zuo ezu wee tọọ atọ bụ maka na ụzọ nke chineke bụ ụzọ kwụrụ ọtọ ihidnas sirotol mustaqim chineke anyị duzie anyị ezi ụzọ gị ụzọ nke kwụrụ ọtọ naam صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا ضالين nke a bụ isiokwu nke ikpetamazụ n'ime amaokwu nke ikpetamazụ n'ime isiokwu a bụ isiokwu mkpughe ọ sịrị na anamta ihe. chineke na-akụziri anyị ebe a dịka a ga-asị ka ụzọ ahụ bụ ụzọ kwụrụ ọtọ ahụ ka ọ kọtaziere anyị ụzọ ahụ kwụrụ ọtọ ka o jizi sirot ledina anamta alehim bụ ụzọ o wee sị na ọ bụ ụzọ ahụ kwụrụ ọtọ bụ ụzọ nke ndị ahụ afọ mma nke chineke dagidegoro n'oge gara aga ndị ahụ natagoro ngozi nke chineke sirọta ledina an'amta alehim ụzọ nke ndị nke ị gọziri agọzi o ala ụzọ nke ndị nke ị gọziri agọzi o ala ụzọ nke ndị kwere ekwe ndị na-atọgoro afọ mma gị na uju ya sirọta ledina an'amta alehim n'ime ke ndị ahụ bụ ndị natara afọ mma ngọzi n'uju ya nke chineke ha bụ ndị ozi nke chineke chineke gwara ya ọtụtụ n'ime ha ọ sịkwa na ọtụtụ bụ nke na agwaba anyị bụ ndị nke gagoro aga bido na adam wee ruo e, noa wee ruo abraham wee ruo ishmael wee ruo jacob wee ruo joseph wee ruo jeremaya ndị dị iche iche Isaiah, Elisha, Jizọs wee ruo na nke ikpetamazụ bụ Muhammad ka udo na ngọzi Chineke dịrị ha ncha niile ndị a niile bụ ndị Chineke na-ekwu maka ya ọtọ si sirotoledina anamta alehim ndị a niile anyị kpọrọ afa ha ma ndị nke kpọrọ ma ndị a na-akpọrọ dịka Shuaib ha ncha niile were ndị ndị ụmụazụ ndị kwere na ha ndị nyere ha aka wee bie ndụ dịka ndị ọma ndị ọrụ chineke bizuo ya dịka chineke si chọọ wee nọcha wee nwụọ wee rapụ ụwa ha echochara na ndị chineke na-ekwu maka ha nke anyị na-ayọ chineke na ọ bụ ụzọ ndị ahụ ka anyị na-ayọ ka o duo anyị aledina na amta alehim ndị ngọzi nke chineke zuru ezu n'ebe a nọ ndị nke ịgọziri o ala ndị nke ịgọziri agọzi sirọtaledina na amta alehim nke a na-egosi anyị wee na-echetara anyị ihe anyị gwara unu oge anyị na-akọwara unu ihe islam pụtara islam apụtara sọsọ ndị nke na-eso muhammad sallallahu alaihi wasallam kudo na ngọzi chineke dịrị ya tata ndị ozi chineke niile gagara aga bụ ndị muslims okpukpe nke ha kpekwa bụ okpukpe nke islam dịka chineke si chọọ ya n'oge nke ha ya bụ na chineke ka anyị na-ayọzi ka o duzie anyị ụzọ dịka ndị a niile otu ajụjụ anyị ga-ajụzi bụ ebe ndị a niile dị iche iche bịa n'oge dị iche iche ọ ofufe one anyị na-ayọ ka chineke duzie anyị ọ ga-eduzi anyị ka moses ji wee kpee duzie anyị ka abraham ji kpee duzie anyị ka jekọb si kpee ka ọ gịnị anyị wee na-aza ụzọ a niile bụ ofu chineke na-agwa ndị ụmụ oru ya ndị ozi ya ndị ọ kpọrọ oku ka ya kụzie ụzọ nke ya na wa kpọọ ha wee na-agwa ha wee sị nna ha dị mmatukum mmata wahida nwanna rabbukum fa'budun ndị ozi ka ọ na-agwa okwu n'ime ọnụokwu ya anụwa wee sị n'ezie agbụrụ na bụ ndị ozi chineke chineke na-akpọ ha oku dịka otu agbụrụ wee sị ya agbụrụ na bụ otu agbụrụ ọ dịrị ịbụ ọ dịrị ịtọ n'agbanyeghị na unu wechara oge dị iche iche unu bịara mana unu ncha niile bụ otu agbụrụ inna hadhihi ummatukum ummatan wahida n'ezie n'ezie agbụrụ a niile ma bido na adam wee ruo na muhammad unu ncha niile bụ otu mụwa unu ya pụtara unu ncha niile fee m ofufe fabuduni nke a na-egosi na otu ụzọ ahụ bụ ụzọ kwụrụ ọtọ yawa ka adam kụziri maka ya yawa ka ibrahim kụziri yawa ka noa kụziri yawa ka ndị ozi niile dị iche iche bịa kụzie kụziere ndị nke ha dị ka ọnọdụ nke ha si dị na oge nke ha si dị yawa ka prọfet muhammad onye ozi chineke bụ muhammad bịaziri wee mejupụta ya dịka onye ozi ikpetemazụ onye nke ozi ya ga-aga ụwa niile otu okwu ahụ ka ọ na-akpọkwa yawa ka anyị wabụ ndị kwere ekwe chineke na-akụziri anyị si anyị yọọ chineke si sirọtọledina anamta alehim ụzọ nke ahụ nke ndị kwere ekwe ụzọ nke ahụ nke ndị ahụ ngọzi gị iyegoro ngọzi gị na ndụ ha na uju ya oge ha nọ n'ụwa minal nabiyin wasidikin ndị nke okwukwe nke ha juru eju washuhada na ndị nke tara afụfụ dị iche iche n'ụzọ nke chineke wasolihin ndị nke ọma ndị nke mere ezi omume ndị nke e ji na-ama atụ ezi ihe ndị a niile bụ ndị nacha ọnụ ọnụokwu nke chineke ọ na bụ ndị nke na zuru ngọzi ya n'ebe ọ dị n'uju ya sịrị ledina na amta alehim dịka nwanne anyị si gụọ gụpụta ghairil magdubi alehim wala dolin ihe a niile na-akọwara anyị kee ụzọ ahụ bụ ụzọ kwụrụ ọtọ ọ sị na ọ bụ ụzọ nke ndị ahụ iyegoro ngọzi gị na uju ya na ọ bụghị ụzọ nke ndị magdubi alehim ndị nke iwe gị dakwasịrị wala dolin ma ọ bụghịkwa ụzọ nke ndị nke gafegoro ụzọ hmm. nke a na-egosi na ndị nke gafere ụzọ were ụzọ ndị nke ahụ na-esoro ụzọ nke chineke e were ụzọ ọzọ ha na-eso ya ka a na-akpọ ụzọ nke ekwensu ya pụtara na duzie anyị ụzọ nke ndị yegoro ngọzi gị eduzina anyị ụzọ nke ndị iwe ọkụ gị dakwasịgoro ma ọ bụ ndị nke gahiere ụzọ na ụzọ nke ekwensu anyị ga-atụgharị uche n'ime okwu a kee ndị nke iwe ọkụ chineke dakwasịrị akwụkwọ nsọ anyị bụ Quran a na-akọkwara anyị gbasara ha tupu m akpọ ha afa ka m gwuo na ihe dị iche iche Chineke megoro iji gosi iwu ọkụ ya wabụ Chineke site na ajọ omume ụmụ mmadụ ụrụ Chineke ewe ndị Chineke ji ọkụ wee gbagbuo n'oge gara aga ewe ndị Chineke ji mmiri ewe ndị Chineke ji ikuku enwe ndị chineke ji ihe niile dị iche iche okwute na-ezo ha okwute n'isi tụgbuche ha ncha niile ihe a niile bụ ihe chineke megoro na-akọtakwara anyị gbasara ya n'ime akwụkwọ nsọ ya bụ alkuran nke anyị ga na-atụgharị uche na-agụpụtakwara unu n'oge ọdịnihu ndị a niile bụ ndị chineke jigoro ụzọ dị iche iche wee gosi iwu ọkụ ya n'ebe ha nọ ga eruru ala alehim ndị iwu ọkụ nke chineke dakwasịgoro n'ụzọ dị iche iche n'oge gboo oge ihe ka dị na mma ọ na-abụ ọ bụrụ na ndị mmadụ emee njọ karịa megide iwu nke chineke iwe ọkụ nke chineke na-adakwasị ha ozigbo mana ụwa kịta anyị nọ site n'afọ mma nke chineke oji n'ebe anyị nọ dịka ndị eh, ndị agbụrụ ikpeazụ tupu ikpe abịa chineke ji afọ mmịa wee yara iji ihe o ji zute ndị gara aga wee zute anyị n'agbanyeghị na anyị na-eme karịa na ajọ ihe gairul magdubi alehim ọ bụrụ ndị iwe nke chineke ọgbụgbọ ọnụ nke chineke dakwasịgoro ma ọ bụghịkwa ụzọ nke ndị gaghịrị ụzọ wee naba ụzọ nke ekwensu onye ozi chineke bụ muhammad sallallahu alaihi wasallam ka udo na ngọzi chineke dịrị ya ruru otu ụbọchị wee sị wee kaa akara toro ogologo wee sị na ogologo akara dị Kụrụ ọtọ bụ ụzọ nke chineke wee si n'ime ya wee ka akara ndị ọzọ gara ebe ọzọ wee sị na akara ndị a gachara ebe ọzọ bụ akara ụzọ dị iche iche eji aga ụzọ nke ekwensu n'isi nke ọbụla akara nke ọbụla na-aga ebe ọzọ na-ewere ekwensu nọ ebe ahụ wee na-akpọ ụmụ mmadụ okwu ka ha soro ụzọ nke ekwensu ahụ wala dolin ndị nke gafere ụzọ oge chineke kere mmadụ chineke ga-enye mmadụ akọ na uche akọ na uche a bụ ngọzi chineke wee ye mmadụ ya kpatara mmadụ abụghị ewu mmadụ abụghị atụrụ mmadụ bụ mmadụ ihe mmadụ ji bụrụ mmadụ bụ akọ na uche chineke nyere mmadụ akọnuche a bụ ka o jiri mara ihe dị iche n'ụzọ kwụrụ ọtọ n'ụzọ gbagọrọ agbagọ mana ọtụtụ oge ka ekwe tuku n'akụkụ ụzọ gbagọrọ agbagọ oge ị na-aga n'ụzọ kwụrụ ọtọ ọ na-akpọ gị oku ịbata ụzọ gbagọrọ agbagọ ụmụnne anyị n'ihi na oge abụrụzi nwanne anyị anyị ga-akwụsịgodo ebe a wee gwa unu na otu a ka ọ kasị dị anyị n'ọnụ n'ihe gbasara isiokwu a bụ isiokwu mkpughe bụ suratu fatia maka mgbagwoju anya ma ọ bụ ajụjụ dị iche iche unu were ịjụ anyị n'ihe gbasara okpukpe nke islam unu ga-abịa n'isi ụlọ ọrụ anyị bụ dị na national mosque na abuja ebe a ma ọ bụ unu akpọ anyị na igwe ekwentị nke bụ 08037861407 ụmụnne anyị ka emesịa nụ udo nke chineke dịrị unu niile